mmadụ ọba na ndụ kanụ maka na o kwetakwa o kweta ha ga-edozi o kweta ihe ndị gọvanọs na ọhaneze gwara o kweta oge ha bidoro a na-akpọrị ma ndị Igbo ma ndị Naijiria ma ndị Yoruba a wee gwa na ọhụrụ ka anyị ga-eziga esi mba anya ya na-akpọrị mmadụ ncha wee si na mmekọ ya bịa wee bịa na dịka Southeast uh, gọvanọ uh, chairman na mekwa n'ihe ahụ depụtasị si na megide a na-emegide ndị Igbo na nkwenyekwara ya mana ọ bụrụ nke ka ekewa Naijiria ka hụ solushọn na anyị chọrọ ka anyị ya bịa n'Enugu ka anyị ya na mgbe wee na ọ ga anyị na ndị gọvanọ ọzọ ahịa nọrọ na wee na-akpa nkata kpaa nkata kpaa nkata ka ị ga-esi kwụsị ịgba ọbụla ihe ahụ ụmụazị ya na-edekwara aba eleji anya na ya fụa na eziokwu dị ya ife anyị na-ayọfe ka na ya rugo abụ mbụ anyị lụrụ ọgụ na erughị eru anyị ka na-ata afọ ya na-abụ ya taa ka ife anyị anyị ga-eji n'ọgụ ife anyị na-ayọ ụmụazị ya ji nwayọọ na ka anyị kwuo n'ọnụ na-ekwu n'ọnụ na-aga n'ịjọ anyị ga-emekwa ka ihe a anyị na ekwu na president of Nigeria kwesịrị isi n'ala Igbo na 2023 ọ bụrụ na achọrọ ka na ndị Igbo abakalịrị anyị a ga-enye anyị president of Nigeria pati ọbụla si na-esi n'ala Igbo so that amara na ala Igbo na ɛna ɛbɛsi fa ana ɛna ɛbɛsi fa so wɔn oge ayɛ na ara nam ne ne ba ara ɛkɔ ne na ama ase fɛn a na ekyi gawa ɛba.